It's Jeff White loaded. Yeah, greatness, it, baby. DJ Natil. Zora Baswag. Yeah, and cinema na kachalongwa keys. Security wine touch and see a peace. na nekatakilisi yesi na chidema sasuni. Your elder brother was in easy. Waiting I you, now waiting I get. We are no fit take you, never there for BJ, name me BJ, never got deep in anybody. belt. babe. I Dame Uzo ya heart nwa ka lebata Ị na trips isi ya nkibata Body banging ka You go wound me like a frebo eh. Juice vanilla with the flavor Asabụkwa sugar na babe Toga bilibili one in a million shape Coffee gili gili money no be wahala Change gili gili nga wuyele ya na mili mili Cause I know what nobody will go Come come buddy I'm just a call away When you need somebody will go Give some love and will go Lift your body will be you know that I don't wanna hear you. Nobody fight but my girl. Nobody talk to my girl. DJ talk to my girl, you are there. Crew, you are there. You, are you there? DJ Neptune, are you there? Say, babe, Sounds I am here. <laughs>